AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwụ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ woo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa tụọnụ egwu chineke tụọnụ egwu chineke nke a bụ isiokwu anyị na-aga ịtụgharị iche n'ime igbo tụọnụ egwu chineke mmụọ nsọ kụsa m ume ọhụrụ ndị ọrụ gị ndị na-aṅa ntị n'oge awa onye nwe m kụsa ha ume ọhụrụ iji tụọ egwu gị n'agbanyeghị ọnọdụ ọbụla anyị nọ n'ime ya n'ihi na anyị maara n'oge awa nke ikpe gị na ọ bịara uwele nso ma ere anyị otu a nke a bụ arịrịọ anyị n'aha nwa gị bụ jizọs kraịst amen mkpughe isi iri na anọ anyị na-agụ amaokwu nke asaa ọ na-ewerekwa oke olu si tụọ na egwu chineke nyekwa ya otutu n'ihi na ga awa nke ikpe ya bịawe kpọọkwa na isi n'ala nye ya bụ onye kere eluigwe n'ala oke osimiri na isi iyi niile nke mmiri niile tụọnụ egwu chineke chineke gụnyere anyị ịhapụ ibi ndụ nke onwe onye anyị ma hapụ mpako na-ebi ndụ nye naanị ya mgbe anyị nọ na-ebi ndụ nke mpako ọ dịghị ịtụ egwu chineke dị n'ime anyị mgbe anyị na-ebi ndụ nke onwe onye ọ dịghị ịtụ egwu chineke dị n'ime anyị ma taa ihe anyị na-ahụta n'ọgba anyị ịtụ egwu chineke adịkwaghị ọbụna ruo na ndị nke kraịst ịtụ egwu chineke adịkwaghị ọtụtụ na-atụ egwu chi ndị na-abụghị chi chi ndị nwere ọnụ na-adịghị ekwu okwu chi ndị nwere ụkwụ na-adịghị eje ije chi ndị akpụrụ akpụ ịtụ egwu chineke ala kpamkpam ha na-erubere chi ndị a isi ha na-edebe iwu chi ndị a si ha debe ha anaghị eme ihe chi ndị a si ha emela ịtụ egwu chineke ala chineke onye bụ chi onye kachi niile onye ike niile dị n'ọbaka aka ya Akwụ nsọ na-agwa anyị ka anyị tụọ ya egwu ka anyị ekwa ya ụtụtụ ịtụ egwu chineke adịkwa gị ịbata na nzukọ ịtụ egwu ala a na-atụ egwu ndị nchụaja mana adịghị atụ egwu chineke a na-atụ egwu ndị ọgaranya n'ime nzukọ mana adịghị atụ egwu chineke ọgaranya chineke mere ka ọ bụrụ ọgaranya a na-atụ ya egwu na-enye ya nsọpụrụ a ga-enye chineke nsọpụrụ chineke ala ịtụ egwu chineke ala mgbe anyị na-atụ chineke egwu anyị agaghị enye mmadụ anya n'iru ma ọlị mgbe anyị na-atụ chineke egwu anyị agaghị enupụrụ ya isi mgbe anyị na-atụ chineke egwu ime ihe dị ya ụtọ ga na-atọ anyị ụtọ mgbe ọbụla mgbe anyị na-atụ egwu chineke anyị ga na-ege ntị n'olu ya n'ihi na ọ sị na ya maara atụrụ ya na atụrụ ya makwara olu ya anyị ga-enwe nrube isi na ntụziaka ya niile dabere naanị na nduzi ya na ndụ anyị niile ebraham bụ nna nke okwukwe anyị anyị maara nke ọma ọ bụrụ na ego akwụkwọ jenesis isi iri abụọ na abụọ ịmalite ịgụ ya na mokwu nke mbụ na nke iri na asatọ ị ga-ahụ nna anyị ebraham onye anyị ji eme ọnụ dịka nna nke okwukwe ọ bụ nna nke tụrụ egwu chineke ọ bụ nna nke gere ntị na ndụmọdụ chineke nyere ya ọ bụ nna nke chineke si ya ma o were otu nwa ya nwoke nke anyị maara na kpazik ma o jee were ya chụọrọ ya àjà n'ala moria n'ihi na ọ bụ onye na-atụ egwu chineke ọ bụ onye na-anụ olu chineke ọ bụ onye na-erube isi na ndụmọdụ chineke o mere ngwa ngwa kpọrọ nwa ya nwoke jewe ịchụ aja n'elu ugwu ahụ ọbụna dị mgbe ha na-aga nwa ya jụrụ ya papa lekwanụ nkụ anyị bụ na-aga olekwana gị nwa atụrụ a ga-eji chụọra chineke aja? nna nke okuku onye maara ịtụ egwu chineke onye maara ndụmọdụ chineke onye maara olu chikere ya ọ sị nwa ya ka ha ga ma ha gara ebe ahụ na jehova ga-arọpụta nwa atụrụ eji achụrụ ya aja. n'ezie ọ bụrụ na ego akwụkwọ jenesis isi iri abụọ na abụọ ị ga-ahụ ezi omume nke nna anyị ebraham mgbe ọ gara ebe ahụ jenesis isi iri abụọ na abụọ ka m gwa m okwu nke iri na otu naanị ruo na nke iri na abụọ ọ sị na ma mmụọ ozi nke jehova siri n'eluigwe kpọọ ya oku sị ebraham ebraham ọ sị lekwa m n'ihi na o rubela isi kpọrọ isak bụrụ nkụ ga-eke isak ebe ọ ga-eji ya chụrụ ya aja mmụọ ozi nke chineke ahụ onye na-atụ egwu chineke hụ onye na-ege ntụ ndụmọdụ hụ onye nụrụ olu chineke ma mata ya hụ onye nwere nrube isi olu chineke ya si ebraham nwa m esetịpụkwala aka gị tụkwasị na arụ nwa okorobịa ahụ emekwala ihe ọ bụla n'ihi na ugbu a ka m maara na onye na-atụ egwu chineke nke a bụ nnwale nke sitere n'ebe chineke nọbịa ugbu a ka m maara na nwa m ebraham na ịbụ onye na-atụ egwu chineke ugbu a ka m maara na ịbụ onye na-atụ egwu chineke n'ihi na igbochi gị nwa gị nwoke nke ị nwere naanị ya ị were ya nye m mmụọ ozi nke jehova wee ṅụọ iyi n'ihi ịtụ egwu asị na ngọzi aga m agọzi gị ime ka ị bụ ụba m ga-emekwa ka mkpụrụ gị bụ ụba dịka kpakpando nke eluigwe na dịka aja nke dị n'ụsọ oke osimiri mkpụrụ gị ga-enwekwa ọnụ ụzọ ámá nke ndị iro ya anyị na anyị isi na ebraham bụ nna anyị anyị ji ebraham na-enwe ọnụ n'ọsọ okwukwe anyị na-agba mana ebraham anyị na-atụkwa egwu chineke dịka ebraham si tụọ ya ebraham tụrụ egwu chineke ma ruo ere na nwa o nyere ya na nka chineke abịakwa nwa okwukwe ya dịka nna nke okwukwe mụ nwere isak ga achụrụ ya na ngwa ngwa o teghị nchenche na ngwa ngwa o ọnụ na ngwa ngwa o nweghị onye ọ gwara na-abụghị imeghe chineke si ya mee ọ bụrụ na anyị tụọ egwu chineke anyị ga-ega na-ege ntị n'olu chineke anyị ga na-anụ olu chineke ọtụtụ n'ime anyị n'ihi na anyị enweghị ịtụ egwu chineke mgbe chineke na-agwa anyị okwu anyị anaghị akpa olu ya mana ọ sị na a maara m atụrụ m niile mana atụrụ m na-anụkwa olu m anyị onwe anyị amaghị na anyị bụ atụrụ chineke na anyị kwesịrị na-anụ olu onye kere anyị ya mere mgbe ọ na-agwa anyị okwu n'ihi enweghị ịtụ egwu nke chineke anyị anaghị anụ olu ya ọ bụrụ na ịlụghị olu ya ọ bụrụ na ịmataghị olu ya nrube isi agaghị adị mana onye na-anụ olu chineke na-amata ya onye na-atụ egwu chineke ọ na-edebe onwe ya mgbe ọbụla ga-abụ mgbe okwu chineke dara na ntị ya ọ ga-amata olu onye kere ya ọ ga-amata olu ahụ mgbe ị matara olu ahụ ọ ga-eje ije na nrubeisi ihe ọbụla ọ si ya mee ya eme n'ihi na o mere ka anyị mara na anyị maara echiche obi ya na-echere anyị echiche obi ya na-echere anyị bụ nke udo nke ọganiru inye anyị ọchịchị obi anyị na-agbanyeghị na ọsọ sị ebraham were otu mkpụrụ nwa ya bụ isak jee chụọ aja echiche obi ya n'ebe ebraham na dịkwa mma karịa ebumnobi nke ebraham ka anyị mụta ịtụ egwu chineke ịmụta ịtụ egwu chineke ọ ga-enyere anyị aka ị na-ebi ndụ na-ana ntị n'olu ya ọ ga-enyere anyị aka irube isi na ntụziaka nke onye nwe anyị niile ọ ga-enyere anyị aka ka ngọzi ahụ nke e nyere abraham na ikpete maazụ nke ndụ ya ka ọ bụkwara nke ga-adịrị anyị ma na-arịọ gị n'oge awa rịọ chineke amara ibi ndụ ịtụ egwu ya ịtụ egwu chineke ọ dịghị ihe ọ bụla ga-ebili imegide gị n'ụzọ ọbụla ka anyị na-atụ egwu chineke ka ngọzi ya bara anyị ọba n'aha jizọs amen kelee chineke onye bi n'elu igwe na ndụmọdụ nke anyị nụrụ n'ụbọchị taa imeela chineke na-ekwupụtara anyị ndụmọdụ nke dị mma arụ ekpere anyị na-enye n'ụbọchị taa bụ ka ị gọzie eze nlewemchi ka ị nọnyere ya ka mara gị bara ya na ezinụlọ ya n'aha jizọs amen ezi enyi m ọma na-ege ntị mara na ị nwere ike ige ozi ọma nke taa na www.awr.org gị tinye asụsụ igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo maọbụ gị kọrọ anyị n'ekwentị na 070 7224. 070 7224. na ndụmọdụ nke anyị nọ n'ụbọchị taa ọ bụrụ na ị nwere ajụjụ maọbụ ihe mgbagwoju anya detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at gmail com awrnigeria at gmail dọtcọm maọbụ awrnigeria at yahoo com awrnigeria at yahoo dọtcọm n'ọnụ nwayọ mgbe anyị ga-ewetara anyị abụ ọma abụ nke ga-ewuli mmụọ anyị ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche o Home. ezi nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị nke taa ka onye nwe m nọnyere gị ka udo nke chineke ya n'ezinụlọ gị ka ngọzi ya bụrụ nke gị ka ọ na-edu gị n'ụzọ gị niile ụbọchị niile nke na-adị ndụ anyị abịala ọzọ na ohere ọma nke a nke anyị ga-eji wee leba anya na ihe edere na akwụkwọ nsọ isiokwu nke m chọrọ ka anyị tụgharịa n'ụbọchị taa bụ nke na-asị mbilite n'ọnwụ pụrụ iche nke ndị ajọ omume mbilite n'ọnwụ pụrụ iche nke ndị ajọ omume nke a na-egosi anyị na a ga-enwe mbilite n'ọnwụ mgbe kraịst ga-abịa na ndị ajọ omume ga-ebili n'ọnwụ anyị na-ewere ihe ọgụgụ anyị site n'akwụkwọ mkpughe isi mbụ amaokwu nke asaa ọ sị lee ọ na-abịa ya na igwe ojii anya niile ọbụla ga-ahụzukwa ya ndị ahụ ga-ahụkwa ya bụ ndị mara ya ube ebo niile nke ụwa ga-etikwara ya aka n'obi ee amem nke a bụ akwụkwọ nsọ mkpughe isi mbụ amaokwu nke asaa emere m ka anyị mata na mbido nke ntụgharị uche anyị n'izu a sị na ọ dị ndị ha na Chineke na-akparịta ụka ọ bụ ihe otu onye n'ime ha bụ nwaanyị amụma na-akpọ elinji White hụrụ nke Chineke gosiworo ya n'ụbọchị ikpe nke na-abịa abịa nke na-echere ma gị onwe gị ma mụọ onwe m bụkwa ihe a na-akọrọ anyị ma ọ bụ ihe a na-ewepụtara anyị n'ụbọchị taa ka anyị site na ya wee mụọ ihe ndị ahụ ndị mara ya ube bụ Jizọs Kraịst ndị ahụ ndị kwara ya emo ma mee ya ihe ọchị ma mee ya ihe ihere na nhụjuanya nke ọnwụ na ndị ahụ ndị megidere eziokwu nke Chineke na onye ọ bụla nke na-atụ egwu Chineke ndị ahụ bụ ndị ahụ woro ka ha biliri dị ka emere ka anyị ghọta n'ụbọchị taa ma hụ ka Kraịst na-abịa n'ike na oke ebube ya ma hụkwa ugwu nke a na-akwanyere ndị ahụ bụ ndị dị umeala n'obi bụ ndị rubere Kraịst isi mgbe a na-ekpe ya ikpe emere ka ahụ na kayafas weliri aka nri ya elu ma gbachie iru ya ma si jizọs eji m aha chineke na-arịọ gị ọ bụrụ na ị bụ kraịst ọkpara chineke mee ka anyị mara n'ezie ntị niile ghere oghe ma na-egekwa ntị anya niile lekwasịrị jizọs ka ọ na-aza otu a gị onwe gị kwuru ma mgbe ọ na-aza otu a ya dị ka ihe nke eluigwe chara n'iru ya nke ike gwụsịworo ka ọ na-asị n'ezie asị m unu mgbe nke a gasịrị ka ị ga-ahụ nwa nke mmadụ ka ọ na-anọkwasị n'aka nri nke oche eze ya ka ọ na-abịa na mbara eluigwe emem ma n'otu ntabi anya ihe kraịst ji bụrụ chi gosiri n'arụ ya mgbe ahụ onye isi mara jijiji ka jizọs na-ele ya anya ya dị ya ka a gasị na ọ na-eguzo na iru onye ikpe nke kachasị onye ikpe niile elu onye na-ahụzu ihe niile ka ọ na-enyocha obi ya na-ahụzu ihe nzuzo niile mgbe nke a gasịrị onye isi nchụàja dọwara uwe mwụda ya ma rịọ ka a maa ya ikpe na ikwulu jehova gịnị bụ ọgbụgba ama ọzọ a chọrọ ya sị ha lee unu anụwo nkwulu nke o kwuluru Chineke gịnị ka unu chere ha niile wee maa ya ikpe otu a ka ndị ọchịchị nke Juu si nwee mkpebi aka edeworo n'akwụkwọ ahụ nke Jọn hụrụ n'aka onye ahụ nke nọkwa na oche eze akwụkwọ nke ọdịghị dịghị mmadụ ọbụla pụrụ imeghe ya mkpebi a nke ha kpebiworo megide nwa Chineke ga-eguzogide ha niile n'ụbọchị ahụ mgbe ọdụm nke ebo Juda ga-ekpughe akwụkwọ ahụ lee anya gị nwanne m nwoke nwanne m nwaanyị na ọbịbịa abụọ nke Jizọs ndị ahụ dum ndị mere ya ihe ihere ga-ahụ ya dị ka eze nke eluigwe mgbe ahụ ka ndị okenye na ndị ịchị isi niile ga-echeta ihe mere mgbe ha kpere ya ikpe ihe niile nke mere mgbe ahụ ka ha ga-ahụ dị ka a gasị na-eji mkpịsị nke na-acha ọkụ wee dee ya gị onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa amaara m na anyị pụrụ ịsị na ọ bụ ndị Juu bụ ndị kpere jizọs kraịst ikpe ma maa ya ikpe ọnwụ amaghị m ma mụ na gị n'ụbọchị taa ma ọ dị ụzọ anyị na-esi ama jizọs kraịst ikpe ọnwụ amaghị m mụ na gị n'ụbọchị taa ma ọ dị otu anyị ga-esi keta oke na mbilite n'ọnwụ nke a pụrụ iche nke ndị ajọ omume ka anyị lee ya anya n'ụzọ dị otu a gị nwanne m nwoke nwanne m nwaanyị olee otu isi na-ahụ ọnwụ nke jizọs kraịst nwụrụ n'elu obe ahụhụ ahụ nke jizọs kraịst hụrụ n'elu obe olee otu iji na-ahụ ya makwara na onye a bụ nwatụrụ chineke nke bịara ibupụ mmehie nke ụwa ma ọtụtụ n'ime anyị n'ụbọchị taa jụrụ jizọs kraịst dị ka ndị juu si wee jụ ya n'ihi gịnị a mụrụ jizọs kraịst n'ezinụlọ nke na-ejighị aka n'ezinụlọ ndị ogbenye ma alaeze chineke ọ bụrụ nke ndị ọgaranya ị gaara amatasị n'ụbọchị taa na mụ na gị ọ gaghị eru anyị aka chineke bụ onye na-achọ mweda ala n'obi chineke bụ onye obi ruru ala chineke nwere nghọta ma chọọ ka mkpụrụ obi ọbụla bụrụ nke azọpụtara ọ bụrụ na ọ bụ site n'ụlọ onye eze ka eji wepụta onye nzọpụta nke ụwa amaghị m ma mụ na gị gara abụ ndị ga-enwe nkwuwa okwu n'ụbọchị taa ma n'ihi ịdị umeala nke chineke nke ọkpara ya gosipụtara n'ụwa na obi ebere nke Chineke Jizọs Kraịst bịa nwụọ ọnwụ n'ihi anyị n'ihi mmadụ niile ma ndị ahụ Jizọs Kraịst si bịa n'ụwa achọghị ya n'ụbọchị taa ị bụ otu n'ime ndị ahụ na-achọghị iji okwu Jizọs Kraịst kpọrọ ihe ị bụ otu n'ime ndị ahụ ọ na-abụ ekwute okwu Chineke gasị ghara ya ka akpa dị ihe dị mkpa amaghị m ihe ọzọ dị mkpa na ndụ gị karịa ndụ ebighị ebi ịhụ na ụzọ ọ ga-esi wee mekọta mụ na gị ịhụ na ụzọ anyị ga-esi wee keta oke na mbilite n'ọnwụ nke ndị ajọ omume nke pụrụ iche ndị ahụ ga-ele jizọs kraịst anya ka ọ na-abịa n'ike na oke ebube wee tie mma kwara biko nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa nke a ekwesịghị ịbụ oke gị o kwesịghị ịbụ oke m biko ka anyị lebara okwu anya ma chebara ya uche nara jizọs kraịst kpọọ ọnwụ nke ọ nwụrụ n'elu obe ihe nwee mwute n'ihi ntaramahụhụ nke onye ọdị ihe o mere n'ihi ndụ mụ na gị mgbe anyị na-aga njem n'ụzọ dị otu a mgbe anyị na-atụgharị nke a n'echiche nke obi anyị chineke ga-eme ka ikike nke mmụọ nsọ gbanwee anyị ka anyị wee bụrụ ndị a ga-azọpụta n'ikpeazụ ya dịrị gị otu a n'aha Jizọs emem unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ịnwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com at yahoo dot com maọbụ awrnigeria at com awrnigeria at com onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 07063637224 7224 mara na ị nwere ike ige ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ igbo www.awr.org chekụta itinye asụsụ igbo ka chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha jizọs amen anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enweta bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo